AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụrụ ya na-ezukọ n'ụbọchị taa ebiala, bịala nwanne m nwoke nwanne m nwaanyị ana m asị ka onye nwe m nọnyere anyị ka anyị na-atụgharị uche na okwu nke ezinụlọ n'ụbọchị taa n'ụbọchị gara aga anyị chọpụtara na ọbụna mgbe pọl na-ezi ozi na obodo galicia iru gbarụrụ pọl ịchọpụtasị na ndị galicia bụ ndị kpọworo akọnuche ha pụọ n'ebe Chineke nọ bụ ndị kpebiworo ịdabere n'ike nke onwe ha nke a weta nramahụ nye Pọl ma n'ụbọchị taa isiokwu nke anyị na-atụgharị bụ nke na-asị iso ụkpụrụ nke iwu ma ọ bụ mmadụ ịbụ onye a na-eduzi site n'ụkpụrụ nke iwu a na-eme ka anyị mata sị na ịkọwa iso ụkpụrụ nke iwu bụ mmadụ iche na ọ pụrụ site n'idebe iwu mee ihe ga-atọ Chineke ụtọ ma ebe ọ bụ na mkpụrụ okwu a bụ nke anyị ji na-eme ihe ọ dị mkpa ka a kọwaa ya otu ọ ga-esi wee anyị anyọ nke ọma na ịkọwa okwu a nke bụ mmadụ ịdabere n'onwe ya karịa ịdabere na Chineke ga-achọpụta dịka anyị meworo ka amata sị na ọ bụ mmadụ ịnwa ime ihe ga-atọ Chineke ụtọ ibi ezi ndụ n'iru Chineke site n'idobe iwu site n'ịga njem n'okpuru nke iwu ma akwụkwọ ndị Rom isi atọ amaokwu nke iri abụọ gịnị ka Pọl na-agwa anyị n'akwụkwọ ndị Rom isi atọ amaokwu nke iri abụọ ọ sị n'ihi na site n'ọlụ niile nke iwu ọ dịghị mmadụ ọbụla a ga-agụ na onye ezi omume n'iru ya n'ihi na ọ bụ n'aka iwu ka mmazụ nke mmehie sitere Pọl na-eme ka anyị mata ọlụ nke iwu ebe a ọ bụ n'aka iwu ka mmazụ nke mmehie sitere mgbe ị mere ihe na-adịghị mma mgbe ị kpara agwa ọjọọ n'ihi na e nwere iwu ị ga-aghọta sị na ị iwu na-atụrụ anyị aka na anyị agazighị agazi na anyị emehiewo Pọl na-achọ ime ka mụ na gị mata kpọmkwem sị na ọ bụrụ na mụ na gị dabere n'idebe iwu na ọ dịghị mkpụrụ obi ọ bụla nke a ga-agụ na onye ezi omume iwu apụghị inye anyị ezi omume iwu apụghị ịgbanwe agwa mụ na gị iwu apụghị iwugharị m ọ pụghị iwugharị gị naanị ihe ọ na-ekwu ukwu ya bụ imehiewo agwa anyị kpara taa ọ dịghị mma iwu megidere ya mgbe a na-ekwu okwu iwu a gịnị ka a na-eme ka anyị mata a na-akpọrọ akọnuche anyị naanị iwu ahụ nke dị n'akwụkwọ ọpụpụ nke akpọrọ iwu nke Moses otu aka a ka o si kụnyetịa aka na iwu ndị ọzọ nke dị n'akwụkwọ nsọ bụ ụkpụrụ nke akwụkwọ nsọ iwu pụrụ ime ka anyị mata na anyị bụ ndị mmehie ma ọ pụghị ịgbanwe anyị ọ izi anyị ụzọ anyị si si na mmehie wee pụọ n'ụzọ nke ụzọ a na-achọ ime ka o doo anya na ịga njem n'okpuru iwu bụ mmadụ iwere ibu ọzọ nyakwasị onwe ya karịa ihe nke Chineke chọrọ n'aka gị nke ga-eme ka ịbụrụ bụrụ onye e wuliri elu n'ụzọ nke Chineke ọ bụrụ na anyị gaa n'akwụkwọ ndị Rom isi anọ gụọ na amaokwu nke iri abụọ na abụọ na amaokwu nke iri abụọ na ise ka anyị leta ihe ọ na-ekwu ndị Rom isi anọ amaokwu nke iri abụọ na anọ ruo na nke iri abụọ na ise ọ sị kama ọ bụkwa n'ihi anyị ndị agaje ego ndị agaje ego ya nye anyị ndị kwere na onye ahụ nke mere ka Jizọs onye nwe anyị si na ndị nwụrụ anwụ bilie onye a raara ya nye n'ihi ndahie anyị niile e wee mee ka o si n'ọnwụ bilie n'ihi ịgụ anyị na ndị ezi omume ọ bụ n'ihi mmehie mụ na gị ka Jizọs ji wee nwa n'ihi na Chineke chọrọ ịgụ anyị na ndị ezi omume nke a na-eme ka anyị matasị naanị ihe Chineke chọrọ ka mụ na gị mee ka e wee gụọ anyị na ndị ezi omume bụ iwere obi anyị niile tụkwasị ebe ọ nọ ikwere na o mere anyị ihe abụọ dị mkpa nke mbụ bụ na o nyere Jizọs Kraịst ka o wee nwa n'ihi mmehie anyị nke abụọ bụrụ na o mere ka jizọs kraịst onye nwụrụ anwụ si n'ọnwụ bilie ọ dịghị mgbe ọ hapụrụ jizọs kraịst ebe ahụ nke pụtara na okwukwe mụ na gị kwere n'ụbọchị taa n'ebe jizọs nọ bụ na jizọs na-adị ndụ jizọs nwụrụ ka e wee anyị na ndị ezi omume ọ dịghị ihe ọzọ chineke na-achọ n'aka mụ na gị ọ na ihe chineke chọrọ ka anyị tụkwasị n'elu nke ahụ n'ihi na ọ siwo ọlụ niile nke amara nye anyị olee otu anyị si etinye onwe anyị ọbụna n'ihe ahụ nke anyị na-apụghị ime ya mere akwụkwọ nsọ na-eme ka anyị mata n'ụbọchị taa sị bụ ịdabere n'ebe Chineke nọ ịtụkwasị ya obi ịhụ Jizọs Kraịst dị ka onye nwe anyị na onye nzọpụta anyị ọ dịghị ụzọ ọzọ ọ dị ozizi ọzọ a na-ezi n'ụzọ a biko gị onye mụ na ya na-atụgharị uche ekwela ka nke ahụ baa n'ime gị ewepụtawo ozizi nke bụ ozizi nke si n'ebe Chineke nọ wee bịa biko mgbe na-atụgharị uche n'okwu ndị a ana m arịọ amara nke Chineke ka o mee ka ịghọta isiokwu a karịa ya gaziere gị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị onye ọma na-ege ntị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị kelee onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ na awrnigeria at yahoo dot arigiria at yahoo dot maọbụ ma ọ bụ at gmail dot awrnigeria at gmail dot ezi enyi m na-ege nti mara na anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche

sikwa dum ya dum ya ya ya onye na-aha ya ha bịa na ya bịa onye na ya bịa onye na ya ya ọsọ na nwanyị ahụ onye na-anụ ya ya sikwa bịa sikwa onye na ya ya sikwa bịa na-alụ ọhụ na-asịkwa bịa onye na-anụ ya ya sikwa bịa sikwa ya ya sikwa bịa onye na-anụ ya sikwa bịa onye na-anụ ya sikwa bịa sikwa bịa onye na-anụ ya sikwa bịa bịa bịa onye na-anụ ya sikwa bịa sikwa bịa onye na-anụ ya sikwa bịa ya sikwa bịa ya sikwa bịa bịa bịa bịa ya sikwa bịa bịa onye na-anụ ya

ọhụụ na bịa na-anụ ya sikwa bịa onye na-anụ ya ha sikwa bịa onye na-anụ ya ha sikwa bịa bịa bịa onye onye na-anụ ya ha sikwa bịa bịa onye na-anụ ya sikwa ya ya ya ya ya ya onye na ya anụ ya ya sikwa ya sikwa ya ya ya ya ya onye na-anụ ya ya sikwa bịa udo na amara chineke nọnyere ndị missionaries of aba na nyere anyị n'ụbọchị taa unu emeela ezinwa chineke na-ege ntị mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka anyị nọ nwayọọ n'ekpere mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi nke pụrụ iche olee otu ị dị n'oge a gị onye ọma na-ege m ntị chineke gọzie gị ma mekwa ka amara ya bara gị ụba ekele dịrị ya n'ihi o nyekwara anyị ohere ọzọ n'oge a ịnụ okwu na-agba ume nke na-esi n'akwụkwọ nsọ ka anyị kpee ekpere tupu na-aga n'ihu imeela nna anyị nke eluigwe n'ihi kwesịrị ntụkwasị obi ekele na otuto dịrị gị n'ihi na ị na-anapụta anyị n'aka ihe ize ndụ niile ị na-ekpughekwara anyị onwe gị n'oge nke a dịka anyị na-aga ilenye anya n'ihe dere n'akwụkwọ nsọ nye anyị izu na nghọta n'aha Jizọs emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ ndị kọrentị nke mbụ isi iri na atọ amaokwu nke iri na atọ ndị kọrentị nke mbụ isi iri na atọ amaokwu nke iri na atọ ma ugbu a ka okwukwe olileanya ịhụnanya ihe atọ ndị a na-anọgide ma nke kachasị n'ihe ndị a bụ ịhụnanya isiokwu anyị n'ụbọchị taa bụ mkpụrụ nke mmụọ nsọ bụ ịhụnanya mkpụrụ nke mmụọ nsọ bụ ịhụnanya anyị bịala anya n'ime ụwa taa ọ dị ụzọ ihe anọ anyị na-ele anya n'ebe Chineke nọ ụzọ ihe anọ ahụ bụ otu ọ bụ ya onwe ya kere anyị nke abụọ ọ bụ ya onwe ya na-anọgide anyị ma ọ bụ na-agbapụta anyị ọ bụ ya na-enye anyị ndụ na ume nke atọ ọ bụ ya na-ekpughere anyị onwe ya nke anọ ọ bụ ya zitere ọkpara ya ịbịa gbafụta anyị ọkpara ya bụ jizọs ịbịa lechaa anya n'ihe ndị a niile gị hụ ịhụnanya chineke nye anyị ọ na-anọgide ọ na-anọnyere anyị ọ na-ekpughekwara anyị onwe ya ọ bụ eziokwu na n'ụwa taa ekwuwe okwu ịhụnanya ọ dị ọtụtụ ihe ejirila tinye ya na ịhụnanya nke ịhụnanya a na-emezi ya na-agba iche iche ma ọ na-ada aja aja n'ihi na mgbe ị bịara bịa lee ịhụnanya chineke ya onye kere anyị anyị ime mmehie ya bịa na-ekpughere anyị onwe ya nakwa enye anyị ndụ na ahụike n'agbanyeghị otu ọjọọ niile anyị si na-ajọ njọ ya enyekwa anyị mgbafụta ị ga ịhụ na ịhụnanya abụ. bụ ụdịrị ịhụnanya anyị na-ekwu okwu ya ọ bụghị ịhụnanya n'ụzọ nke ọzọ ndị mmadụ na-ele anya n'ihe gbasara ihe oriri ahụrụ m rice n'anya ahụrụ m mmanya n'anya ahụrụ m nkịta n'anya ihe ndị abụghị ịhụnanya nke anyị na-ekwu okwu ya ọ bụkwanụ ịhụnanya nke a na-asụ n'asụsụ ime ihe ọjọọ ọ bụ ịhụnanya nke dabere na ụdịrị ịhụnanya nke Chineke ji na-egosi mmadụ onye mejọrọ ihe otu ọ ga-esi lọghachikutere ya onwe ya bụ chineke anyị ile anya n'ihe ndị a niile bụ ịhụnanya ọ dị ọtụtụ ihe ndị ga-adị n'ime ya mana dịka anyị na-elenye anya anyị ga-aghọtacha ihe ndị a ọ dịkwa nke ọzọ dị n'ime ịhụnanya nke dabere na izu ike ma ọ bụ inwe ntụkwasị obi n'akwụkwọ ditronomi isi isii amaokwu nke ise ebe ahụ ka akwụkwọ nsọ si na ga-eji obi anyị niile were ume anyị niile hụ onye nwe anyị bụ chineke anyị n'anya jizọs n'onwe ya kwukwara otu aka ahụ mgbe ọ na-ekwu okwu n'akwụkwọ matiu isi iri abụọ na abụọ amaokwu nke iri atọ na asaa ruo na nke iri atọ na itoolu ọ sị na ị ga-ewere ị ahụ jehova bụ chineke gị n'anya site n'obi gị site n'ume gị site na nghọta gị ihe a bụ ihe mbụ nke e nyere n'iwu nke gbasara ịhụnanya nke abụọ ya nke dịkwa otu a bụ nke a ị ga-ahụ onye agbata obi gị n'anya dịka ị hụrụ onwe gị anyị lee ebe ahụ jizọs kwuru ọ dabere n'ihe ahụ edere n'akwụkwọ ndị detronomi isi isii amaokwu nke ise asụgharịa ya n'asụsụ nke ọzọ anyị ga-ahụ na mgbe ekwuru kwuru okwu gbasara were ume gị ị ga-ewe izu gị ị ga-ewere ihe niile iji bụrụ mmadụ ma nghọta gị ma ike ma ume ihe niile ndị a ka ị ga-etikọta ọnụ na-efe chineke ofufe ọ gaghị na-agba iche iche ọ bụghị na-ekwu ọzọ n'ọnụ gị na-akpọ ọzọ na agwa gị na-eche ọzọ n'uche ihe ndị niile anaghị adakọ ọ dabere na izu ọ dabere na ihe ivu n'obi ọ dabere na ihe na-alụpụta ha niile gị nwee otu olu n'ihi na ihe ndị a niile na-achịkọta aka ime ka mmadụ nwee ntụkwasị obi n'ebe chineke nọ ịhụ jizọs n'anya bụ iwu kachasị iwu niile ọ denyekwara na mmadụ ịjụ ihe niile gbasara onwe ya ma were ịhụnanya jee ozi nye mmadụ ibe ya ma jee ozi ige chineke ntị na ụkpụrụ ya niile anyị ile anya n'ihe edekwara n'akwụkwọ nsọ n'akwụkwọ Matiu isi asaa ma okwu nke iri na abụọ ọ si ebe ahụ mee nye ndị ọzọ dịka ị chọrọ ka ha mee nye gị ihe ọbụla bụla ibu n'obi ị chọrọ ka mmadụ buru ụzọ mere gị mere ya ọ bụrụ na ị ka ndị mmadụ na-akwanyere gị ugwu mgbe ọbụla ị gafere ha ekele gị ị gafere kelee ha ọ na ị chọrọ ka ndị mmadụ na-elitere gị n'oche mgbe ị bịara mgbe ịhụ ịfụ ụzọ nọdụ n'oche ndị mmadụ bịa bilie si ah bịa were oche ọnọdụ dị ọ bụ ihe anyị na-elenye anya ebe a ị ga-eji ume gị niile mee ihe ọbụla gbasara ife chineke nye mmadụ ibe gị mgbe ụfọ ọ dị ihe anyị na-achọ ịghọjọ n'ihe gbasara chineke ọ dị ndị ga-ahụ ihe a kwesịrị imere mmadụ ibe ha ha echewe mgbe chineke bịara ha emere ya n'ihi na ha ga-evu n'obi na chineke dị dịka onye isi ala otu a obodo anyị bụ naijiria dị ya na-agafe ya ghara isi ya nna anyị ukwu bịa gafere n'ihi na ovu n'obi na ọ dị otu ihe ọma ọzọ ọ ga-emere ya mana ya hụ onye dị ukwu ala ọ gaghị ikwu inyecha ya nkwanye ugwu na nsọpụrụ ahụ ebe a ka ịhụnanya chineke na-akpọ anyị okwu ka anyị ghara ikpe oke ka anyị kpee ekpere imeela nna anyị nke eluigwe n'ihi ịhụnanya ka ị na-awụsara anyị n'ụba mee ka anyị mepụta mkpụrụ nke ịhụnanya a n'ụbọchị ndị a n'aha jizọs ịhụnanya dị mkpa n'ime ndụ onye kpọrọ onwe ya onye nke kraịst ma ị nweghị ịhụnanya ị bụghị nwa chineke site na kraịst kwuru na nna ya bụ onye ịhụnanya na onye ga-abụ nwa nke kraịst ga-ahụ kraịst n'anya hụ onye agbata obi ya n'anya dịka onwe ya anyị na-arịọ ka chineke nye anyị mmụọ nke ịhụnanya site na ịhụnanya dị oke mkpa n'ime ndụ onye na-eso nzọ kraịst ka anyị na-ahụrịta onwe anyị n'anya ka anyị na-eme ihe dị mma chineke ga-anọnyere anyị n'aha jizọs amen onye mgbasa ozi chukwu na-enye arụkwe anyị na-arịọ ka chineke nye gị ịhụnanya n'ime ezinụlọ gị nye gị ịhụnanya n'ebe ọ bụla nke ị na-aga ka ịhụnanya nke mmadụ na nke chineke na-abara gị ụba ụbọchị niile nke ndụ gị n'aha jizọs amen imeela n'ozi ọma nke pụrụ iche wetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka onye gere ege nabata mmụọ nsọ onye ga-enyere anyị aka ka anyị wee hụrịte mmadụ ibe anyị n'anya mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ na ị nwere ntụziaka nke chọrọ maọbụ na ọ dị ihe na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na n'ekwentị na 0706 363 7224 0706 3637224 mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com at gmail dot com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com mara na ị nwere ike ige ozioma nketa na awr.org gị tinye asụsụ Igbo ka udo Chineke na ịhụnanya ya chịa n'ime ndụ anyị n'aha Jizọs amen aka anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gwọ